igbo ndị ọma nke m ekenekwa m unu tata igbo ndị njem na ụmụ ọma ha si m udo dịkwala anyị ebe anyị anọ na tata ngozi chukwuka adaobi jeleba afa m anụma m na mpaghara ụwa dị iche iche bụ ebe anyị nọ biko anụ unu mgbaghaalụ na nyaa na m abịarọ na m abịarọ kwu okwu nyaa dịka etu m si wee kọwaa biko gbaghalụnụ m na nọ n'ụda biko ụmụnne m gbaghalụnụ m unu ewe n'iwe maka na mgbe ụfọdụ oka o si adị mana ndị igbo si kama efi anyị ga-agbanarị anyị ka anyị mabelie ọdụ um, unu ewe n'iwe na <laughs> nwanne unu nwanyị bụ aka ochie <laughs> ada unu nwanyị bụ aka ochie maka na ndị aka ọfụ ka ngwa unu ndị aka ọfụ ee eh, ji kọmputa wee gwuo egwu fanọ n'afọ nnefa nnefa na-apị kọmputa fanọlụ n'afọ nnefa ghọta ife na-eme mana ndị aka ochie dịka m ee anyị ji aka anyị alụ ife anyị ji egwu egwu anyị chọọ ịkụ nwa anyị eweta osisi pịchata osisi ọghọla anyị nwa <laughs> anyị chọọ iyi alụga ekwe wee egwu egwu <laughs> anyị ewelu komkom milk <laughs> anyị weta konko milk anyị anya anya anyị anya anya nri akpụ wee ligodu n'enu e. ọwụbụla ya bụ high heel anyị ji egwu egwu onwe ndị na-edegasịlụ m ozi onwe ndị na-edesilụ m ozi na ka ntinye fachọ ịbata online ka anyị wee na-ekwu mana nwanne unu ọ ka esi alụ nke a nwanne unu amụrụ ka esi alụ nke anya biko ọ bụ na ideluwe ozi si m na eche ịbata mana amụrụ m ewebatara m gị biko na m ụta o na m bụ aka ochie abụrụ m aka ọfụ ndị aka ọfụ ịtụpụrụ fa teknọlọji na fon fa ghasa ife niile lụzikwala ịnya mana ndị dị ka m nzikọkata iru eziko gị azụ maka na ọ nwere nke dom anya biko gbaghalụnụ m nọọ ya bụ na ọnya bụ ife na-eme oge a na-apịpịpị mpị ka mmalifuru ga ụzọ ngozi mesin ya chi ịbata amam ka esi ewebata ya amara ọnụ m unu afụghị enu ee unu abụ ka nke a lụgolu ụmụakwụkwọ m ahụ rapụgodunu ka anyị gara n'ebe anyị na-eje eme mkpakwuo ofu ife aka ife niile ayasa ọkazialụ m njọ ee ọkazialụ m njọ mgbe a ebebe m akwa ehe nya agala aga ụmụnne m ijele nọ n'ụda ọ bụ na mụ na aga anọkogo n'ofu arọ ị ga-aghọta ma nzipụta ya bụ ozi si na ijele nọ n'ụda ọ na-akọwa na arụ adịrọ m na arụ esiro m ike amaka ọjọ anụ m achọ ka m bata ka m bịa gwuo n'okwu mana ọ nwee oge ọ ga-abụ olue ọ dị etu a mma mbịa mma nkwuwa okwu biko gbaghalụnụ um, maka na unu dịkwanụ m mkpa etu anyị si anọli ọ nwere ife nyela obi aṅụlị ka ya bụ na ọ bụrụ na afọ m malụnụ na ife ka nte bịakwute batalụ nte n'ọnụ ịma na ife ka nte dabata nte n'ọnụ kedụzi ka nte ga-esi wee bupụ bụ ife maka ọdachigo n'ihe ọnụnụ ọnya bụ ife na-eme ya bụ na ji m eji ikpele m dị nanị na-aya unu tata bụ oye oye ọma ụmụnne m tata bụ ụbọchị oye bụrụkwanụ abalị ma ụbọchị nke isii n'ime ọnwa abụọ nke ndị Igbo nke ya na nke dabakwanụnụ na Mọnde bụkwanụ 11th of March anyị ji arọ nwa bekee aga kịta 2019 ozi m ga-ewetala unu tata gbasalụ n'ife anyị na-akọbuli n'oge gara aga ka anyị wee chịkọta ọtụtụ ife anyị na-ekwu nchịkọta ka anyị ga na-achịkọtazifa wee na-aga ana m ekenekwu unu tupu anyị gaa n'iru o nwere abụ anyị bụrụ na-arụ gara aga n'ụbọchị n'oge tata maka na abụ a ka anyị ga-ejikwa wee na-achịkọta ife niile anyị na-ekwu tata abụ a bụkwanụ ife ụmụaka ji egwu egwu ọ ga-epelu mpe ife ụmụaka ji egwu egwu mana gbaghalụnụ m na ụmụ m unu mana m nọ n'obodo oyi dị sta anyị na-aṅụ mmiri ọkụ ka ọ wee na-arụ wee na-agbaze kama mmee ga-akpụkọ ịṅụọ mmiri ọkụ ka mmee wee na-agbakwanụ na-agbazekwa kama ọya ya ọ ga-aka mma na ozi ọbụla anyị ga-apụta ọnwa ọbụla pụta tupu m wepụta ozi ka ị gaa n'arọ gara aga ka ị nene ife anyị melụ n'ọnwa afọ n'arọ gara aga ọ ga enyelụ gị aka ịghọta ife anyị na-eme n'arọ a dịka etu anyị si bịa n'ọnwa mbụ arọ a wee bido na mbụ ọ bụrụ na anyị ga-anene ife anyị kwụ na nke gara aga n'arọ gara aga mbụ ọnwa mbụ ọ ga-enye anyị aka nke ga-akasị mkpa bụ ozi nke izizi mzi n'ọnwa afọ ya bụ na na-abịanụ ịnene ife anyị n'ọnwa ịtọ ọ ga-enyere ya aka ịghọta ife anyị ga na-akụkwa maka nọọ nchịkọta ka anyị nọ n'ime ya bụ wee bụrụ egwu anyị na-agụ ọga ga mpa iji egwu egwu mana anyị amụrụ na ọtụtụ amamife ndị Igbo na-esosili ezo mana ife eji egwu egwu mana ife eji esi nne maka ife dịka ịkpọ ete, anyị na-akpọ akwa ete mana ife a bụ okwu afa ọtụtụ ife niile dị n'igbo bụ okwu afa Ịtụ akụ ọ dịkwa na egwuregwu ụmụaka abụ nke a wee bụrụ ọkwụkwụ ya bụ kwa iyo ọ gaba kwa iyo ọ gaba kwa iyo ọkwa ga kwa iyo ụmụaka na-anọ gburugburu wee na-egwu ya bụ egwu abụ a na-abụ ife egwu anyị efue anyị nwere ike ịchọta ya ife egwu anyị efue anyị ike ịchọta ya uchenna chinedu nwanne m mengwa ka ịchọta ya ọ ga-abakwa iyo ọ ga-abakwa iyo ọkwa ga-abakwa iyo ọ ga-abakwa iyo ọ ga-abakwa iyo ọkwa ga-abakwa iyo ọ ga-abakwa iyo ọ ga-aba ọ ga-abakwa iyo ọkwa ga-abakwa iyo ọ ga-abakwa iyo ọ ga kwa ihe ọkwa ga kwa ihe ọkwa ga kwa ihe abụ a na-ezikọ na ọ nwelụ ife efu ụmụaka na-akọwa na ifefa ji egwu egwu efugo fa kpọọ ofu onye n'ime kafara egwu bụ egwu afa si na ife egwu anyị efugo uchenna mee ngwa ka ịchọta ife egwu a ka uchenna na-agagharị ịchọta ife egwu a ndị niile na-ekwezi na abụ a na-agụzili abụ na ọ ga-aba kwa ihe ọkwa gaba ka anyanwa na-aga na-achọ ife a ka ụmụaka na ewelụ ya okwe na-etinye n'aka onye ọzọ ọkọ wee chọta ya bụ okwe ka emee ya ka ọ fịali arụ ịchọta ya bụ okwe maka ka ọ na-aga gburugburu n'ebe ụmụaka nọ ka nwata nke ọbụla ọbịa n'iru e, tupu o lute n'iru o welugo ọkwa tinye n'aka onye ọzọ ọkwa na-aga nyanwa na-achọ ma onye o aka ọ bụ na onye afọ metụla aka meghe aka ọ bụ na ọkwa aka dị ya n'aka ịma na anya bụ egwu n'obego ọ na-akọwa na ọnwa ife fulefu na ọnwa ife anyị na-achọ ọsọọsọ onye nwa ife fulefu ma na ofugo na ọ ga-achị ya onye ọnyawakwanụ mma ife afọ ọ na-achọ ga-ama mgbe ọ chọtara ya na ọ chọta gị maka na ọ bụ na ọ marọ ife ọ na-achọ onye ọbụla nwee ike isi ya nọ nke a ọ na-achọ ọ kweta maka na ọ marọ ife ọ na-achọ ya bụ na ịma ife dị mkpa dị oke mkpa tata ebe ozi anyị tata bịa gbasalụ ejirimara ejirimara igbo ife ọbụla nwere ife eji mali ọ bụrụ na ife ụmụaka ji egwu egwu bụ mkpụrụ ụdala ọ na-aga lacha ụdala ewere mkpụrụ ya na-egwu egwu onye na mmadụ niile ka arụ egwu egwu amaligo na bụ mkpụrụ ụdala bụ okwenwa na-achọ na ọbụ mkpụrụ ụdala mana ọ bụ na nwata nke na-achọ mkpụrụ ụdala ọ bụ nke na-achọ okwe ọ bụ na ọ marọ na ọkwa ọ na-achọ bụ mkpụrụ ụdala onye ọzọ ewe welu mkpụrụ oroma jide n'aka mgbe onye afọ meghe mkpụrụ oroma ọ ga-asị na ya achọtaghị okwe mana ọ kara ọchọta okwe maka na ọ bụrụ ọkwụ na mkpụrụ oroma bụrụ ọkwụ ọ na-achọ ife ọ na-achọ bụ mkpụrụ ụdala onye abụọ okwe a na-achọ n'ime oge afọ ya bụ na ife ọbụla dị n'ụwa nwere ejirimara ya ndị igbo bụ igbo onwere ife bụ onwere ife onye igbo ji bụrụ onye igbo onwere ife bụ ejirimara onye igbo nke anyị ga-akpọ nke mụnwa tinyeziri n'etu m si wee dị n'edemede igbones igbones ọ bụ na m site na mba onye igbo ọ na-ezikọ na ọ ga-enwelili igbo m ga eziko na ọ ga-enwelili ka agwa m ga-esi wee ziko. igbo nes igbo nes bụ agwa nke eji mara onye igbo tupu m kwuo okwu onye mụ na ya nọ ha onye a bụ onye igbo nke a bụ ozi anyị ji bịa tata ejirimara igbo igbo nes n'arọ gara aga akwụrụ m sị na ozi m ga-abụ ịchịkọta amamife dị iche iche na m ga-eji amamife dị iche iche wee na-achịkọta ozi m na-enye n'arọ gara aga anyị nebala anya na fiziks anyị nebala anya na mekaniks anyị nebala anya na bayọlọji anyị nebala anya n'ife dị iche iche tata disiplin mpaghara mmụta m ga-eji zi ozi tata bụ arts arts art maka na art a ka m ga-eji wee nwee ike kọwaa ozi m ji bịa tata ka ọ wee baa ntị maka na ana m ekwusị na onye mmalụ igbo ọmalụ ife niile onye ọbụla nwala igbo amalụgo ife niile maka na ozi m tata ọ ga-atụtụ aka na mmụwanye which is multiplication ọ ga-atụtụ aka n'ife dị iche iche mana ife m ga-eji maka nọọ ife aka ka ụmụaka na-ada aghọta eji asị na mmadụ nọ n'ụlọ akwụkwọ mana ọ akwụkwọ mana ọ bụ iti ife gbasara akwụkwọ bụ ịchịkọta ịchịkọta different discipline inwe ike wee gbakọnye different discipline wee nwee ike nwatakịrị afọ enwe nwee ike ghọta nghọta ya onye kpata na ofu nwata akwụkwọ ga-enwe first class ndị ọzọ enwe third class maka na onye nwe first class amalgo etu esi achịkọta amamife dị iche iche wee welia wee kọwaa ife ọ na-akọwa wee welie wee zaa azịza ajụlia etu a ka ozi m si abịa all multidisciplinary interdisciplinary ife niile gbakọta ọnụ isol interconected maka gịnị na igbo bụ ife niile 360 degrees onwero ka mmadụ dị ndụ wee jee goba law 1 degree sociology 1 degree quantum physics 1 degree politics 1 degree geography 1 degree economics 1 degree engineering 1 degree biology 1 degree nwere ka mmadụ nwee ike ịgụcha ife ndị a niile up to 360 degrees n'oge chukwu maọbụ okike nyere ya n'elu ụwa mana onye ghọta igbo ga-aghọta ife ndị a niile ya bụ na igbo bụ igbo ibela ụzọ nkenke na amamife na nghọta nke zuru oke mkpụrụ okwu na-abụ m ji abịa tata bụ okwu m ga-etinye na bekee mana aga m eji igbo wee tụlie ozi n'ime m na-ezi tata bụ merizim akụgo ekwugo m maka merizim bifo merizm <clears throat> ọ bụrụ in art ifefa na-akọwa ebe a bụ na etu ị ga-esi wee chịkọta ife dị iche iche ngalaba dị iche iche chịkọta ọnụ o wee bụrụ ofu eji m mkpịsị edemede eji mkpịsị edemede a were ife ọ na-alụ maka na ife a bụ ife anyị ịkụ maka ya tata ejiri mara mkpịsị edemede a nwere ife ọ na-alụ mana anyị ma na afịa a bụ mkpịsị edemede mana ọ bụrụ sọ ofu ife ka ọ bụ ọ bụ ife dị iche iche mana anyị nyere ya ofu afa mkpịsị edemede pen pen oge ọbụla ekwu pen mkpịsị edemede ife anyị ma bụ na ọ na-ede ife na eji ede ife ejirimara ọ na-abụ asị mkpịsị edemede achọba asị eweta a na-eji eli nri ejirimara mkpịsị edemede abụrụ eku eji eli ife ejirimara e mkpịsị edemede abụrụ ọtanjele a na-ede n'anya oge ọbụla ekwuo maka mkpịsị edemede pen onye ma afa pen amalugo nye m ya na eji m ka m welie wee dee ife ejirimara abụ maka na ọ na-ede ife ya bụ ejirimara ya mana ofu ife ka ọ bụ mana ọ bụrụ eziokwu na ife dị iche iche ka anyị gbulie ya, nke a bụ ofu merizim nke a bụ ọzọ nke a bụ ọzọ nke a bụ ọzọ ifu gị anyị aghasa anyị gị na mkpikpi ịghasasị anya ọbụnadị n'ime n'ime nke a dị a n'ime anyị nwekwa ike tụlie anya wepụta ọnụ a gbalie anya wepụta mmili mmili nsi ji bụ na-ede ife anyị ghasasị anya nke a ka ị ga-akpọ ịma mkpọzi na onwerozi n'ofu afa mana a ah, ife niile anyị tụsara atụsa ka ọ ga-abịa ịchịkọtakwazie ọnụ ịchịkọta ọnụ tinyekwa fa n'ofu ebe iwe kpọọ ọnya, pen mana ife a kịta anyị kịta bụ ofu mana mgbe anyị tụsara ya anyị ghọta na ọ karịrị ofu ọ etu a ka igbo si wee ghọta okike etu a ka igbo si wee nye nkọwa okike etu a ka igbo si wee nye nkọwa okike ife chiukwu bụ na ọ bụ ofu gbawa gbawalụnụ wee gbawapụta ife niile anya na-afụ nke a bụ anya nghọta igbo 10 chiukwu ọ gbawalụ ịbụa ịbụa wee na-agbawa wee na-amụpụta ife niile dị ndụ dị na ndụ ma nke anya na-afụ ma nke anya na-ada afụ maka ikuku dị na ikuku anya ada afụ a mana ikuku nọ mana anya ada afụ a ma ọkụ ma mmiri ife niile dị iche iche fancha niile si n'ofu chi ukwu afụ na okike afụ wee gbawapụta ọnyanwa bụ merisin etu a ka igbo si wee ghọta okike ya bụ na ịfụ ugwu ugwu hill mountain bụ part of ọkwa ofu ntụwapụta chukwu ahụ mmili ntụwapụta chukwu ahụ ukwu nkwu ntụwapụta chukwu ahụ. nwoke ntụwapụta chukwu afọ nwaanyị ntụwapụta chukwu afọ ga-eje na-achọba chukwu na ofufe na ịma mfụ a ife iji fụ isi edemede bụ maka gịnị na ọ dị anyị nso anyị wee nwee ike tụsa anya okike nwere ndị ma na-elu anyị aka anyị ama nwee ike ịtụsa nwe mana ịbịa n'etu ndị mpaghara mba ọzọ ndị dịka nwa bekee si ghọta okike fa ga-agwa gị nọọ nke a bụ okike nọọ nke a bụ okike maka fanwa nọ na ntụgharị ụwa nke anyị ụwa nke anyị ga-enye gị merizin as ịchịkọta ife niile dị iche iche chịkọta fụ ọnụ fagho ofu ofu a bụ chi ukwu ofu a bụ okike mana nwa bekee si gị mba gị welu ụsọ ofu etu anya bụ anyị ma nọọ ife ịnọ ka anyị ghasa kịta n'ebe a wee wepụta mkpịsị edemede nwa bekee ga-asị gị welu sọọsọ ofu gị welu okwu chie maọbụ welu ike kpọzie anya chukwu welụzie ike nke a kpọzie anya chukwu nke a ka a na-akpọ na art past prostoto iwele ofu n'ime ife ntụsa afụ ife niile tụsara atụsa iweluzie ofu n'ime ntụsa afụ kpọzie anya sizie na ọnyanwa bụ ife ndị a niile tata anyị ga-eji merizim wee nwee ike kọwaa maka njirimara igbo ife ọzọ anyị ga-ejikwa bụ ife a na-akpọ coincidental oppositorium maka na ife a niile dị n'asụsụ igbo coincidental oppositorium gịnị ka anyị ga-eji wee kpatụ aka na coincidental oppositorium maka gịnị maka na anyị na-akọwa mgbawa na mgbasa anyị na-akọwa ife na-agbasa ife gbasara agbasa ife bụ ofu gbawa anụ wee nye anyị ife niile Onya kpatara na abụ mbụ anyị ji abịa na mbụ abụ afọ na-akọwala ya maka ọnwa niile ọ sị na mụ bụ mbụ gbawala abụọ chaa gị ife eke iwe nọdụ na mụnwa bụ mbụ gbawa abụọ chaa gị ife eke iwe nọdụ nye gị agwụ ifeji ọkụ dịka chi lọrọ ụwa na ịbụ mmụọ ya bụ na iburu ọdị ife iche na ịbụ na ịbụ mmụọ bịala ụwa site n'ike nke anị nne ọma ọma nne nke ji ike okike n'ike aja wee n'ike ede aja anị wee kpụọ gị mmadụ ya ifugo na mbido gị bụ mmụọ kịta ịbụ mmadụ nke a bụ mgbanwe okike Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi nke a bụ mgbawa okike gịnị kpatara anyị ji bido na-abụ anyị na ife egwu anyị efue na anyị nwere ike ịchọta ife kpata m ji bido na-abụ abụ maka na ịchọ m iji abụ a wee kọwa gbaalụnụ na ah, anụma ọ na-acha m ọkụ na-atụ m oyi ọ na-acha m ọkụ na-atụ m oyi coincidental oppositarian ọ na anyị na-aga ya na-akọwa anyị bido n'ife egwu anyị efu na anyị enwere ike ịchọta ya anyị wee chọba anya bụ ife egwu anyị nọ n'ịchọ ya bụ ifegwu kedu ife anyị ji bido na egwuregwu a wee gaba ife anyị ji bido na egwuregwu a wee gaba abụ ọkakwa njọ chelụkwanụ ife anyị ji bido n'egwuregwu a wee ife anyị ji wee malite ofu anyị na-akọ site n'egwuregwu a bụ maka gịnị maka na ụwa dị iche iche ji ife egwuregwu akọwa ife dịfa mkpa ụwa dị iche iche ka anyị were ụwa anyị maka na ndị igbo si ebe anyị ghọtago ebe anyị coincidental opositorium anyị ga-emesịa tụsasị anya ebe anyị ghọtago mgbawa mbụ na mgbawa mbụ gbawa ịbụa sizie na ịbụa wee na-agbawa na-aga ya bụ na ife na ife akwụdebie na onwero ife nọsịa onye kpatara na ya na-akọwa ụwa ya na-akọwa ụwa ndị ọzọ ka o wee nye anyị aka wee ghọta maka ife anyị na-achọ tata bụ ejirimara igbo igbo nes tupu ịghọta ejirimara igbo ị ga-aghọtakwa ndụ na akparamagwa ndị ọzọ anyị wee nwee ike wee welie ghọta ejirimara igbo egwu afọ anyị malitere na ya na ife egwu anyị efu na anyị na-achị ya ọ na-akọwala anyị na ọ na ụmụazị ka ị e na-eji ebido maka na mmadụ a na-akpụ mmadụ akpụ a na-akpụzi mmadụ akpụzi ekesịa mmadụ amụsịa mmadụ akpụzie na akpụzie mba dị iche iche ghọtalụ na mkpụzi mmadụ na-ebido na nwa na nwata ife dị mba mkpa kafa ji eme ife egwuregwu ụmụaka maka na ọ nwere ife egwuregwu ụmụaka na-akụzi na ndụ nwata nke ọ ga-eji wee too ma ọbụla okenye nwa bekee ama nji ife egwu wee kụziri ụmụaka o ga-eji egbe eji egbe gọn maka na ife dị ya mkpa ọ ga-eji sọd maka na ube maka na ife dị ya mkpa ịchọ ka ịghọta ka obodo si akpa agwa ịchọ ka ịghọta pọlịsị echiche nke dị n'ife obodo na-ekepụta ị na-anya n'ife ụmụaka faji egwu egwu tata ụmụaka anyị ife ụmụaka anyị jizi egwu egwu bụ ịsụ n'onu n'onu speaking in tongues maka na ọ ga-eji ife egwu egwu egwu ọ ka akụziela ụmụaka how to use their psychological eh, awareness wee na-achọta ife na ọ bụrụ ife niile ka ị ga-afụ n'anya tupu ịchọta ya na inwelu inner eye na inwelu inner awareness na inwe inner sensory perception is to use your sensory perception kịta ya ife anyị na-eme bụ na anyị na-adajụ nke afọ adajụ ife anyị na-enyezi ụmụaka anyị bụ ife anyị bụ ndị okenye na-eme maka nọ na nwata ka ọ na-ebido so ụmụaka anyị nọ na-agụ oribababa shikarababa shikababa ife m ji bido n'ịkọ nka maka na ọ bụ ife anyị na-achọ maka ya tata ejirimara ndị ọbụla nwere ejirimara fa igbo nwere ejirimara ya nwa bekee nwere ejirimara ya ejirimara igbo anyị na-achọ ya maka igbo igbones maka ife ife ịdị mkpa etu anyị si na-akụwa ife egwu ọ na nke a ka anyị ga-eji ghọta ife bụ na tata na anọ n'ọnwa abụọ ọnwa abụọ ọnwa abụọ anyị nọ n'imi ọ na-akọwala anyị na-enwelu mbụ na-enwelu mbụ mbụ afọ agbawago mbụ mụ bụ mbụ gbawala abụọ chaa gị ife eke ife eke ebe atọ anyị nọ n'ọnwa abụọ nke a bụ na mbụ agbawago wee gbawapụta ụzọ abụọ maka gịnị ka ọdịdị wee dị abụọ ọnwa abụọ nọ n'ime tata abụọ bụ enyo mmụọ maka na ịbụa mbụ abụọ onye kpatara na ọnwa nke anyị nọ n'ime tata bụ ọnwa abụọ bụ enyo mmụọ ọnwa nke ili na ofu bụ ọnwa aja gịnị bụ aja na aja ka ọ na-agwa ya okwu na aja ka ọ na-ege m ntị na ajaana ka ọ na-agwa gị okwu na ajaana ka ọ na-ege m ntị gị nwa na-ege ntị ife na-ekwu bụ aja ana na-agwa gị okwu bụ ajaana gịnị ka aja na-akwa mgbe anyị kọwalụ aja ana na arụ anyị ji fiziks wee kọwaa mata wee tụsaa mata ya bụ nọọ ife na-abọrọ n'ime ife a spirit and matter o energy and matter ya bụ na ebua enye ụmụ anyị na-afụ na ọnwa abụọ tata bụ enyo mmụọ ọnwa ili na ofu nke nkwọ jikọtara nkwọ nke bụ ikuku maka na ọnya bụ ife nkwọ gwara anyị ọ ga na-akọwa ife niile gbasara ife ndị a na-arụ gara aga na nkwọ na-eje ojije ojije na ọ sị na ọ dị ojije ojije maka gịnị na nwa ga-abịa wee mee mmụọ na mmadụ aghọla ofu ọ bụ na matter dị here spirit dị here mana ewepụ nkwụ they won't interact ndụ ama ndị ịma nne onu m ịma m maka na mụ na aja ga-abụ ofu onwero ife dị iche na mụ na aja ọ dị ka mgbe m na-atụsa ife ndị a ife ndị a niile efu ebe a bụ aja ma ọkpụkpụ ma iru ma anya maka na mgbe anya gbapịalụ mmiri bụ hidrogen ana ebe o si bịa mmiri bụ part of the skin jikọta ife e ndị a niile ana ebe o si bịa ikuku ana ebe o si bịa mana ife ndị a achịkọtago fa nyezie afa nkwụ o na-ekwu okwu na-aga ije na-emegharị aka iwepụ nkwụ mmegharị amandị okwu amandị ya bụ na ife anyị na-ene anya tata n'aja na ọnwa abụọ bụ mmụọ na ndụ mmụọ na ndụ ka anyị na-achọ mara onye igbo ka anyị na-achọ mara igbo ife a na-achọ bụ mmụọ na ndụ ma ọ bụ ka anyị kpọzie nye etu oge kwa onye ọbụla ghọta mmụọ na mmadụ mmụọ na mmadụ ọ maka nke a ka anyị ji bịa n'izu n'ọnwa gara aga na-achọ onye onye onwe anyị malitelu nkọwa arụ nke a site n'onwe anyị wee tụso onwe ghọta na onwe abụrọsọ mụ ọbụrụsọ gị na anyị na-ekwu maka onwe na onwero ife dị ka mụ ma ọ bụ gị nwa na onwe dị onwe bụ nwere onwe dị iche iche nọ n'enu onwe nwee onwe dị iche iche nọ n'enu onwe nwee onwe dị iche iche nọ n'enu onwe kedu onwe dị iche iche nda na mmalite onwe bụ nke nwa mana njedebe onwe bụ igbo ọnya ka anyị ji asị onwe anyị onwe anyị na mmalite onwe bụ onwe m mana njedebe onwe bụ igbo onwe anyị n'ime etiti mụ na anyị ka ị ga-enweta nne na nna ụmụnna ụmụnne ọnụkụ obodo igbo ịtụsaziala ya gaba ịlụta ụwa mana anyị na-ejedebe akụkọ anyị anyị na-ejedebe ozi anyị n'ebe igbo igbo igbo nọ maka na ife anyị na-achọ bụ onye igbo anyị na-achọ onwe igbo anyị na-achọ onwe igbo ọ bụrụ na ọ nọ n'ụla anyị na-achọ ka anyị kpọnite ya n'ụla ọ bụrụ na ọ nọ n'ọya anyị na-achọ ka anyị gwọọ onye ọya maka na igbo akọwagola anyị na onwe na-amarọ ife nọ n'ọya mana onwe na-amara onwe agụgụ ozu kedu ka anyị ga-esi wee chọta ejirimara onye igbo ma ọ bụrụ na onye igbo amarọ ife ma ọ bụrụ na onye igbo amarọ onwe ma ọ bụ na igbo dum amara onwe kedu ka igbo dum ga-esi wee chọta ejiri mara ha kedu ka igbo ga-esi chọta dia igbo nes ife afụ mefa bụla igbo kedu ka fa ga-esi chọta ya ọnya ka anyị ji bụ ebido na tata n'ime onye ka mbụ ka anyị wee ghọta ife igbo ji bụla ife ọ bụ ka ife kpatala igbo ji nwee ejiri mara ha onye ka igbo bụ onye ka m bụ dịka onye igbo onye ka ị bụ dịka onye igbo mbido azịza a ị ga-agakwa bak ị ga-echigha mgbe anyị na-akụwa maka merizin mbụ gbawalụnụ wee nwezie e, e, mpekele mpekele dị iche iche mana ọ ụzọ gbawa abụọ ị ga-echigha n'ebe anyị malite merizin na mbụ gbawa wee nwee mpekere mpekere dị iche iche na mgbawa nke izizi n'ebe mụ na gị sipụta dịka ndị igbo onye ka mbụ bụ ị ga-ebu ụzọ were onwe gị dịka onye igbo madie n'elu ọra kedu onye bụ ọra ofu okike ofu ya ka gị bụ onye igbo ji bụrụ ọkala onye ka m bụ onye ka ịbụ ịbụ ọkala ọra ya bụ na ịbụ mmụọ na ndụ ịbụ mmụọ na ndụ ịkpọzie anya onwe ya sị na ịbụ mmadụ mmadụ mmadụ mana ọ bụ mmụọ ndụ na ịbụ mmụọ ndụ mmụọ na ndụ mmụọ nọ na ndụ mmụọ a na-afụ anya ịbụ ọkala ọra onye ka mbụ bụ dịka onye Igbo ọ na mbido ebe a ka ị ga-eji nweta ejiri mara Igbo n'ebe a ka ị ga-anọ mata your igbo n'ebe a ka m ga-eji mata my Igbo-ness Igbo-ness ama nnọkọtapụta maka na m ọcha ma maka na m dị oji ma maka na m nwoke ma maka na m bụ nwanyị ma maka na m bụ nwa ogbunike ma maka na m bụ nwa mba ise ness ga-apụta site n'ịmata ebe onwe na mụ si bịa na mbụ a, anọ bụ ọkala ọrụ a ga-akpa agwa dịka ọra ọkala chukwu ga-akpa agwa dịka chukwu ọkala anụ ọfịa ga-akpa agwa dịka anụ ọfịa ọkala anụ ọfịa ga-akpa agwa dịka anụ ọfịa mana ịbụla ọkala ọra ị ga-akpa agwa dịka ọkala achukwu kedu ife bụ chukwu ọnya ka ị ga-eji wee bịa tụsaba qualities qualities of chukwu kedu ife bụ ejirimara ejirimara is the same qualities qualities this is a pen kedu ife beli o ji bụrụ pen mm. maka na ọ nwere qualities what is the absolute quality it writes it writes i can use it to write 5000 words i can write letter i can write petition i can write project it writes ife ọbụla m chọọ ide ede nke a bụ edemede ga-edelomia ọ bụrụ m chọba ife m ga-ede nji ewepụta ewepụta agụba agụiyi agụba agụiyi ama m ife mkpọ agụba agụiyi scissors ịma na ọ ga-ebe ebe that is the same quality quality it must cut it must red. igbo must be igbo ọ ga-ezikọ ejirimara mara igbo maka na ọ bụ ọkala ọra ife nke a na-agwa anyị bụ ndị igbo na-ekwu n'okwu coincidental oppositerium na abụọ a ka mma na abụọ a ka mma na ife dị otu agwụgo so ị ga-eji nke a wee ghọta wee nwee ike nwee nghọta milemi mgbe ị na-ekwu maka qualities of aura qualities of creation that first essence wekpo ọnya chukwu kedu ife kpata o kebe maka na ife dị otu agwụgo agwụ ife dị otu enwero enwero much essence onwero much utiliti ulu ọba adịrọ mana oke ulu ọba akalịsịa ofu ọkpụkpụ arụ ofu anụ arụ abụ ngozi nwelu the same different aspekt o di iche iche abịa nwee isi n'isi ka anya dị n'isi ka imi dị n'isi ka ọnụ dị n'isi ka ntị dị anya na-afụ ụzọ ya bụ ejirimara anya ife ejiri mara anya bụ gịnị ka eji anya eme eji anya afụ ụzọ gịnị ka eji ntị eme gịnị bụ ejiri mara ntị eji ntị anụ ife gịnị ka eji ọnụ eme eji ọnụ anụ ife asị ntị ka eji anụ ife eji ọnụ ekwu okwu ọ bụrụ na okike chelie etu a wee sị ka ofu a merizin wee sị ka ofu a nwee pats dị iche iche na ofu a bụ ofu ngozi na ofu a bụ ofu ifeanyị na ofu a bụ ofu ejike na ọ nwere anya nwee imi nwee ọnụ nwee aka ọ bụrụ na okike malie etu a merizin okike gwa gị na aka aka mana aka dị n'arụ anya bụ anya mana anya dị n'arụ imi bụ imi mana imi na-ekute ume ọ na-enye n'arụ ya bụ na gịnị bụ ife ndị a niile ma aka ma anya ma ọnụ ma imi ma ntị isi bụ ife na-enyela arụ aka ka arụ wee baa ụlọ ife ọ bụ ebe a ka ife ndị a na-aga ụlọ ya ka igbo ji wee gwa ya si na abụọ ka mma maka na ife dị otu agwụ ga-agwụ ya bụ na otu ga-agbawa otu ga-agbawa otu ga-agbawa wee nye gị ife dị iche iche ọbụnadụ soso ofu arụ a ọ gbawakwalụ nye gị ife dị iche iche onye gị isi bịa n'ime isi nye gị ife dị iche nye gị ntutu nye gị iku anya nye gị anya nye gị mbibili anya nye gị ọnụ nye gị eze nye gị ile bịa nye gị onu bịa nye gị oke ubu nye gị afọ nye gị ife dị iche iche wee na-aga ka gịnị wee mee ka ụlọ arụ ife ndị a niile ga-enyela arụ aka ịba ụlọ ife ọbụla na-enwe ife ụlọ ọ na-aba aka bala ụlọ anya bala ụlọ na ka igbo ji gwa ya na abụọ a dị mma maka na ebe a ka mmụwanye si bịa na mgbawa bụ ife dị otu nke gbawalụnụ wee pụta abụọ wee mụwanye multiplies multiplication o si ofu ọgbawa wee nye gị multiplication kedu ife ndị a ji na ejirimara igbo maka na tupu igbo aghọta ejirimara ya ọ ga-ebulugodo ụzọ kpọghachi onwe ya n'ebe o si bịa n'okike ụwa ya igbo ga-ebu ụzọ kpọghachi onwe ya n'okike ụwa ya maka na ọsọsọ okike ụwa igbo ka igbo na-agbaso okike ụwa igbo ka igbo na-agbaso onwero ife ọzọ igbo na-agbaso na-abụrụ okike ọ nke a bụ ndụ ndị igbo nke a bụ anya igbo ji fụ ụwa na anya igbo ji fụ okike igbo world view europe nwere their own world view asia nwere their own world view igbo nwere their particular world view. anọ bụ na world fakafa fa na-eso europe na-eso wọld ya ọ ya kpatara na nwatakịrị na-egwu egwu ọmanye ya mkpụrụ ụdala oge ejikwa egwu onye ya egbe onye ya ụta onye ya sọd ozikọ nwata eto ọ ga-esi fịọpụ obele nwa o ji egwu egwu ọfịọpụa isi ọfịọpụa aka maka nọọ ife dị n'ụwa fa ife dị n'okike fa anyị na-achọ ejirimara igbo tata bụ mmalite anyị ọbụrụ taa ka anyị ga-akọsa ife niile gbasara ejirimara igbo mana ebe a bụ mmalite ka anyị wee ghọta mgbe anyị ga-eji baba n'ime ụkwụ anyị na-ekwu ka anyị wee ghọta ebe ejirimara igbo asị pụta ife anyị na-achọ bụ ejirimara igbo maka na ọsọsọ onye mma ife ọ na-achọ ga-achọta ya ya bụ na mgbanwe na-enye anyị na ulu ọtụtụ ulu ka anyị wee nwee ike wee nwee mụwanye ọ ga-esi na abụọ abụọ abụla ịnọ ana na-abụla asatọ asatọ abụla ili na isii ọ na-amụwanye mana ofu ife na-agbawa ife ndị a ya bụ na igbo ga-amata na ya bụ ọkala ọra ọ bụrụ na ọ bụ nwa okike ọ ga na bụ nwa okike nyanwa bụ ọkala okike ga na-ekepụta ife ọ bụrụ na igbo bụ ọkala ọra na ọra bụ okike ya bụ na igbo bụ ọkala okike igbo ga-akpa agwa ikepụta ife nke ikepụta ife ga-abụ ejirimara igbo ikepụta ife ga-abụ ejirimara igbo ọ nke a ka anyị ga-eji ghọta na mgbe a ife kewasịrị mgbe o si n'ofu wee kewapụta e, mpaghara dị iche iche mpaghara ọbụla nwere afa a na akpụ ya anyị ma na ife niile aba arụ anyị ma na mkpịsị edemede a bụ mkpịsị edemede pen mana mgbe anyị tụsalụ fa fancha niile nwere afa this is the cover this is the cover nke a bụ okwuchi this is the nke a bụ the tape nke o ji ede ede nke nụwa bụ okwuchi ikie ife niile ndị a nwere afa ya bụ na mgbe okike gbawalụ ife ọbụla ọ gbawapụtalụ nwere afa nkie e. ife ọbụla nwere afa nkie e. gịnị ka afa ndị a ji alụ maka na anyị na-akpọ igbo gịnị ka anyị ji akpọli igbo kedu ụlọ ọba anyị na-akpọ igbo nwaana igbo adịrọ ka jos bụrụ mmadụ nwee nkwenụ na-agagharị nwaanyị oji gịnị kpata eji akpọ ya afa afa okike nyere ife nwere ife ọ na-alụ ife ọbụla mpaghara ọbụla si n'okike dawapụta nwere afọ ọ na-aza afa afọ ọ na-aza nwere ife ọ na-akọwa o so ife e, bụ ejirimara ya bụ na anyị na-ekwu igbo ọ nwere ife ejiri mara igbo iji nye atụmatụ nke a bụ ngwugwu nke a bụ ngwugwu nke a bụ ngwugwu mana gịnị ka ngwugwu na-akọwala onye igbo ngwugwu na-akọwala onye igbo maka ife a na-achọ ọba afa ife mụwanye kedu ife o ji enwe afa dị iche iche kedu kpata na arụ a mgbe arụ amụwanye na ọ nwere anya nwee imi nwee ọnụ bịa n'ọnụ nwee eze nwee ile o nwere ife ile na-alụ eze na alụ ile ama ntabi ife eze ga-atabi ife onye ka m ji wepụta ngwugwu ngwugwu bụ ngwugwu maka na afa mana gịnị mere o bụrụ ngwugwu ife kpatara o ji bụrụ ngwugwu bụ maka na ekechighị gị ọ bụrụ ngwugwu mana ịtụsa ngwugwu ịfụ na ife ịnweta na ngwugwu bụ elili na ịwetalụ akwa mana mgbe ezikọli e ya anyị akpọrọ ya elili na akwa ife akpọrọ ya bụ ngwugwu anyị ya ofe afa mana mgbe anyị tụsara ya anyị nweta elili anyị nweta akwa gịnị kpatara na ya akpọrọ ya nye m elili na akwa maka na owogo ofu ife maka na anyị ekechighị mgbe anyị ya anyị ewere elili kenya ọghọ ngwugwu kịta ọghọrọ ngwugwu anyị akpọrọzie elili na akwa ife akpọziri ya bụ gịnị ngwugwu elili na-akwa aghụghọ ngwugwu mana elili bụ elili akwa bụ akwa mgbe anyị na-akpọ elili kedu ife anyị bụ n'uche anyị ma na elili bụ ife eji ekechi ife na elili na-ekechi ife mkpịsị edemede bụ pen na-ede ife mkpịsị edemede dị bụ pen ama nkechi ife ọ nwere ife ga-eme ka o kechiela anyị ngwugwa maka ọ bụrụ ife ọ na-alụ elili bụ na-ekechi ife ọnya bụ ejirimara elili mgbe ọbụla a si elili o nwere ife eji mala elili ife eji mala elili bụ na ọ na-ekechi ife ejirimara elili bụ elili na ọ na-ekechi ife ọnya ka o ji bụla elili ejirimara ngwugwu bụ na ọ bụ ife ekechila ekechi ife dị a n'ime ka anyị na anwarọ mana anyị mana ife ekechiri ekechi n'ọgwụgwụ nke a bụ na elili nwere afa nke enwe ife ọ na-alụ akwa nwere afa nke enwe ife ọ na-alụ ịchịkọta afọ ọnụ fagho ngwugwu ife ọbụla nwere ụlọ ọ na-aba ụlọ ife na-aba ya ka eji enye ya afa ulu ife na-aba ya ka eji enye ya afa igbo anyị na-ekwu maka ya bụ afa na-akọwa ulu na ejirimara ndị a igbo ejirimara igbo igbo bụ afa igbo bụ afa afa na-akọwa ulu na ejirimara ndị a kedu ndị bụ ndị a akpọlụfa igbo akpọlụfa ndị igbo akpọlụfa ndị igbo ya na o nwere ife ejiri wee mara fa o nwere ife fa na-eme eji malụfa afafa wee bụlụ igbo tata anyị abịara ịtụsa nyaba afa dịka etu a si tụsa na mgbe mbụ ife bụ afa igbo ife abịa ịkọta ata bụ na afa nwere ife ọ na-akọwa N'afa nwere ife ọ na-akọwa afa gị na-akọwa ulu na ejirimara gị afa gị na-akọwa uru na ejirimara gị afa m na-akọwa uru na ejirimara m ịgwa nne m tata sia, ee na ịfụ ngọzi ebe ọ na-ezu ori ọkụkọ nne m ga-asị mba na ọ bụrụ ngọzi mana ọ nwee ike ịbụ uchenna mana ọ bụrụ ngọzi maka na gịnị na-ejiro ori ọkụkọ mmalụ ngọzi mana eji ori ọkụkọ mmalụ uchenna ịgwa nne m taa sịa ee na ọnwee n'ọnwa anyị afụ n'ụlọ o yichasịa nwaanyị nke ọzọ ọnụ a na-agbakọ ụkpaka ọ sị hee na ọ ga-abụkwa ngozi nwa ya maka na ili ya na-agbakọ ụkpaka mana ọ bụrụzi ụka nwa ya maka na nke a dị ekwu okwu gị nwa afa nwee ejirimara gị etu a ọ dị n'igbo igbo bụ afa wee jirimara afa ọya ka anyị ji na-ene anya na ejirimara igbo ya bụ na igbo bụ afa ejirimara ya bụ igbo nes igbo nes ya na-akọwa agwa na omume ejiri wee mara onye igbo igbo nes na-akọwa na-akọwa afa na ejirimara onye igbo igbones ngozines ngozi bụ onye ekwulekwu dị ezu ori ọkụkọ yes absolutely ngozi bụ onye ekwe ka ekwe na ikoti anyị yes nne m ga-agwa gị ịtụ a nke a bụ ejiri ya nke a bụ ejirimara ya gịnwa nwere ejirimara gị ọnyanwa bụ datnes ntinyelụ n'ime igbo igbo nes etu a ka ọ dị n'iru ife bụ ofu nwere iru abụọ ọnya bụ mmụwanye anyị na-ekwu maka ya mmụwanye anyị na-ekwu maka ya ọkwa aka bụ nke ọrụ aka ọrụ aka mana o nwere iru nke a nwee iru nke a o nwere iru nke a nwee iru nke a o nke a dị ụcha nwee nke a dị ojii ọnya ka anyị e si esi mgbe mkpụlụ mkpụlụ mkpụlụ maanị ọ ga-adị oji ọ ga-adị ọcha aka ma dị mma ka ọ dị ọcha ojii na ọcha onye ka mma ọcha aha mana ojii nọ n'elu mana fa bụ ofu ife aka aka maka nke a ga-ewetala anyị ebe anyị si bido coincidental oppositorium maka na anyị ji art wee bịa tata maka o nwere ike bụ na onwe ndị stọdi art na-ege ntị maka na nwa bekee bịa anya anyị akwụkwọ anyị na-eje agụ ọda akọwa ulu ọ na-aba na ndụ anyị kpọmkwem na etu ọ ga-esi wee zikọ akparamagwa na etu ọ ga-esi wee mee anyị bụrụ ndị na-eme ife nke ga-eweta ọdịmma n'ala Igbo ọ bụrụ jos gụọ egụcha ibulu n'isi iji enyeghị ụkwa akwụkwọ nye gị egzamin nene ịchọta ọlụ na anụ n'ụlọ ọrụ ị marọ ife ife niile a na-akọwalụ gị na ife niile a na-enye gị okike na ịghọta Igbo ụlọ akwụkwọ ọbụla ịba ị ga na-agba fest fest fest ebe anyị na-aga bụ maka anya bụ coincidental oppositorium anyị abaala n'oji na ọcha maka na ife nwere iru dị iche iche maka na ọ gwara na okike gbawalụ mbụ wepụta ịbụa ịbụa wee na-agbawa wee fụ ife niile na-afụ n'elu ụwa ya bụ na ịchọọ okike ịchọọ inwe ezigbota ofufe ịchọọ inye okike nsọpụrụ ịchọọ ịbụ nwa okike ị ga-akpa agwa ka okike maka na ife dị okike mkpa bụ mgbawa ife dị okike mkpa bụ inweta inweta e, e, e, ịtụsa ife n'ụzọ dị iche iche etu o si wee nye arụ nye anya n'imi nye ọnụ ife ndị a niile dị n'arụ maka fa na-abụ ụlọ ka i wee ghọta ife na mmiri dị mkpa n'ala Igbo idebe mmiri ka ọ dị na oluchi na dị mkpa n'ala Igbo idebe ọfịa dị mkpa n'ala Igbo idebe ukwu osisi dị mkpa n'ala Igbo idebe gị nwa bụ onye Igbo dị mkpa n'ala Igbo maka ife ndị a niile na-eso ụzọ okike maka na mmiri gwụ n'ala Igbo ọ bụ na be ndị Hausa ka ya ejekute mmiri ka ọfịa dị na ọgwụ n'ala igbo igbutucha akwụkwọ osisi dị n'ala igbo ọbụbe ndị asa ka anyị ga-eje nweta osisi ga-enye anyị ikuku ịgbasa okike ga-abụ ịgbasa okike wee ghọta ife sayensị bụ sayensị meghee ife ezoro ezo ka anyị wee nwee ike wee ghọta ife teknọlọji bụ na teknọlọji bụ ife na-aba ulu n'inye ndụ na idebe okike na ọ bụrụ ife na-aba ụlọ ulu n'igbu n'ịkwụsị ndụ na imebi okike ka anyị wee ghọta ife ndị a niile maka na anyị bụ ọkala ọra anyị bụ ọkala okike anyị bụ ndị ga na-ekepụta ife kedụzi ebe nkepụta ife ndị igbo na-eme maka na kịta anyị mana igbo na-ekepụta ife anyị mana igbo dị iche anyị mana igbo ga-eje obodo ọbụla meghee ọfịa ọbụla ụlọ anyị mana igbo na-ekepụta ife mana ife igbo ga-ekepụta ife igbo na-ekepụta kịta bụ nwa mpekele maka na igbo igbo maala onwe fa ifefa ga-ekepụta ọ bụrụ ọsọfa ma n'ụwa niile ya bụ na ndị a bụ ndị dị mkpa ndị a bụ ndị kwesị ịmụ onwe fa ndị a kwesị ndị bụ ịkwesị ịghọta okike fa mana o nwere ife melu igbo nurse. ọ daa mba o nwere ife melu igbo nes ọ dịka ebe mmiri mmadụ kụrụ mmiri wụọ anya n'ọkụ ọkụ nyụa nke a bụrụ ife anyị ga-aga tata anyị ama nga ebe afọ taa nke a ga-abụ ife anyị ga-ewepụta n'oge na-abịa abịa ka anyị wee ghọta ife ozi anyị ji ya na-enye tata ji bịa maka na ife anyị nọ bụ na anyị malitere site n'onwe onwe nọ n'ọya na onwe nwụrụ anwụ onwe na-amara ife na onwe na-amara onwe na-abụ na okike zikola anyị ife na-abụ na abụọ dị mma na abụọ dị mma na ife kwulu na ife akwụdebie na okike na onwe ebu otu gbawalụ abụọ wee mụwanye nke anyị kwu n'ọnyanwa bụ merizin n'igbo ọkala otu n'ime mmụwanye okike igbo bụ ọkala ọra otu n'ime mmụwanye okike ya bụ na o jikwa ya okike maka na oge anyị na-aga mbụ mana ọka ga-abịa n'ọnwa ndị ga na-abịa abịa anyị na akụwa maka okike nọ n'aka onye igbo dịka ikenga ụmụ ife dị iche iche mana n'ime ozi tata anyị afụgo na mwanye okike na anyị na-akpọ eke oye afọ nkwọ ọkụ na oyi dịka eke na oye ife ndị a na-abụ ọkwa anyị na-asị na anyị n'ọmaka mba okike nwere iru abụọ ife dị mma dị njọ ife dị njọ dị mma ife dị njọ dị mma ife dị mma dị njọ coincidental oppositarium onyanwa bụ ife coincidental oppositarium na-akọwala anyị nke a bụ anya okike ndị igbo nke a bụ onye igbo ji ghọta okike onya kpatara na okike nye gị n'ofu aka nye gị nsiji na abụ ofu na-eji oji ofu na-acha ọcha onye gị mkpụrụ anya n'ime mkpụrụ mm. anya ofu na-eji oji ofu na-acha ọcha onye ga ọnụ n'ime ọnụ ofu dị nlo ofu osilike ike gịnị kpatara okike ji wee were ife a dị nlo tinye n'ime ife a siri ike ọnụ ọmarọ na nke a siri ike ga-atabe nke a dị nlo mana okike tinyeli ebe a coincidental oppositerium na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma ya bụ mgbe ị na-achọ igbones ka ị na-echebe na na ị na-achọ igbones in one aspect n'ofe ife ka ị na-achọ ị ga-achọta ife dị njọ ị ga-achọta ife dị mma maka na ife dị njọ dị mma ife dị mma dị njọ tupu inwe ụlọ tupu inwe obodo ife inwere bụ ọkụ ọfịa mana ọ n'ọkụ ọfịa ka ịsụcha wee nweta ụlọ wee nweta nri maka na ọnyanwa bụ coincidental oppositerium ọnya ka okike ji nye anyị ọkụ eke oyi oye ike na nlo ka ị wee ghọta na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma coincidental oppositerium kedu ka ị ga-esi kọwaa ife mma ife ndị a na-abụ na ọkụ dị njọ mana ọkụ dị mma ọkụ dị mma bụ iweli sie nri ọkụ dị mma bụ iweli fụ ụzọ ọkụ dị mma bụ iwelie lụọ afọ ịchọ ka ọ lụọ gị mana ọkụ ị ga-asị na ọkụ dị njọ ma ọ gbaa nọ, ị ga-asị na ọkụ dị njọ ma ọ gbagbuo mmadụ ị ga-asị na ọkụ dị njọ ma ọ lee coincidental oppositorium okike nwere iru abụọ na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma mgbe anyị ga na-achọ igbones mgbe anyị ga na-achọ ejirimara igbo ka anyị e ghọta ife e ndị a niile na ife dị njọ dị n'igbo na ife dị mma dị n'igbo mana ife dị njọ na igbo dị mma mana ife dị mma na igbo dị njọ tata anyị fụlụ ife ife dị mma na igbo ụdị njọ obutelu butelu ndị igbo maka na igbo adịghị eche maka anyị igbo adịghị eche maka onwe igbo na-eche maka ụwa niile ọnya ka ọdịmma igbo ga-eji wee baa n'aka ndị ọzọ maka na igbo adịghị eche so maka fa maka gịnị na ife dị mma n'ebe igbo nọ dị njọ mana ife dị njọ n'ebe igbo nọ dị mma coincidental oppositorium mmiri dị mma mana mmiri dị njọ mmiri dị mma ma ịṅụ anya ọ bụ na akpịrị na-akpọ ya nke ịṅụ anya e dị mma mmiri dị mma ma ọ bụ na iweli esie nri mmiri dị mma ma ọ bụ na iweli ya sụọ akwa lụrụ inyi ọ dị ọcha mmiri dị mma ma ọ bụ na iweli ya saa arụ gị mana mmiri dị njọ ma ọ gbagbuo mmadụ mmiri dị njọ ma ọ bulu obulu mmiri wee bịa butuo ọ na alụ mmiri dị njọ ma ọ bulu mmiri wee bịa wee baa n'ugbo ebe ịlụrụ ugbo gbuo ife niile kọọ n'ugbo coincidental oppositorium na ife dị mma dị njọ na ife dị njọ dị mma ka ịghọta igbo ka ghọta ife niile na igbo bụ oke ụlọ akwụkwọ nke ụwa na igbo bụ oke ụlọ akwụkwọ maka na ọnya bụ ndụ ndụ onye igbo ọnya ka igbo ji nye anyị ike na nlo mgbe anyị na-aga n'ọnwa iri na ofu nke gara aga maka na ọnwa taata bụ bụ ịnyịnya onwili na ofu anyị kọwaa maka fiziks kwọntọm fiziks anyị gbulicha ife ndị a niile ọ n'ime oge afọ ka anyị nọ wee nebata anya na ike na nlo dịka ezumezu izumezu na izuzugbe ike na nlo ife nke a na-akọwala anyị bụ na ọkacha mma bụ izume izuzugbe na ọkacha mma bụ izuzugbe gịnị bụ izuzugbe balansi balansi ọ nke a ga-ewetala anyị iwu ogu ogu prịnsịpụl ogu prịnsịpụl maka na ife anyị na-achọ bụ ka anyị ebe ejirimara igbo siri wee bido kedu ebe ejirimara igbo si bido ejirimara igbo bidoro n'okike maka na igbo bụ ọkala ọra ọkala okike nwa okike ya bụ na ị ga-atụba ịkọcha ife niile ị ga-akọwa ife kpatalụ na mmiri dị mma dị njọ ọkụ dị mma dị njọ ife dị njọ dị mma ife dị mma dị njọ maka na-eto okike sika ụwa ka ị wee nwee ike wee ghọta ife ndị igbo ji wee kwudo n'ogu nke bụ ogu prịnsịpụl ọnyanwa bụ ebe a na-aga kịta balansị izuzugbe ya bụ na ọbụrụ na igbo dị njọ ọbụrụ na igbo dị mma ọbụrụ na igbo na-ese amaka ọbụrụ na igbo na-ese ajọka ọbụrụ na ejirimara igbo bụ ife ọma na igbo a na-achụkọ ego onye kwuru na igbo a na-achụkọ ego ndị ọzọ adịghị achụ ego ndị ọzọ akpọla ego asị gịnị kpatara na fa eburuola ya n'ụgbọ mmiri bịa dọba n'ala igbo ka igbo libe ego fa na-achọ igbo na-agba mbọ ịchọta ya bụ ego mana n'ime ka igbo na-achụ ya bụ ego igbo nwere ike ịgakwa n'ụzọ nke na-adịrọ mma wee chụta ya bụ ego maka gịnị na ife dị njọ dị mma na ife dị mma dị njọ coincidental oppositorial ịchụfe ego ofe ọ dị njọ mana ịchụ ego within balance ọ dị mma ịṅụfe mmiri ofe ọ dị njọ mmiri dị mma dị njọ mana ịṅụa mmiri within balance ọ dị mma ya bụ na igbo nes ejirimara igbo bụ that balanced balanced platform of ọkacha mma na agwa ndị Igbo ọkacha mma na ejirimara ndị Igbo ọnya bụ Igbo na-ese anyị na-ekwu maka ya agwa agwa bụ nke ọkacha mma ejirimara onye Igbo ebe a ka a ga-eweta okwu nke tata n'isi njedebe mana izu na-abịanụ anyị ga-agbatịli ya na nga n'izu na-abịa tupu ọnwa nke abụọ a kwụsị anyị ga-eji ọnọdụ a wee wepụta ya bụ nke anyị kpọrọ ogu prịnsịpụl ogu prịnsịpụl ga-enye anyị aka ga-enye anyị ike ịghọta ịgbapado okwu na omenala igbo wee ghọta ife bụ ejirimara igbo ife kpataala igbo ji akpa agwa etu o akpa agwa etu igbo si wee nweta anya bụ balance and order ka okike wee dị dịka ụmụ okike n'oge na-abịa n'izu na-abịa anyị ga-ejikwa ife ife kpata maka na igbo bụ nwa okike nwa okike wee na-akọwa dasị ya bụ nke ọzọ anyị na-akpọ igbo biliti ya bụ na anyị ga-eneba anya na igbones na etu ọ ga-esi wee buje anyị to igbobility ya bụ igbones will lead us to igbobility which is igbo creative ability the igbo creative ability igbones and igbobility maka na ọnya bụ njirimara igbo ọ ife ndị a niile bụ njirimara igbo onya ka ndị mmadụ ga-eji gwa na igbo ndị igbo bụ ndị dị very ingenious ya ka igbo ji gwa gị na ife a na-afụrọ ka eme bụ ọnwụ na onwero ife a na-afụrọ ka eme ya bụ na onwero ife fiala igbo arụ ma igbo chịkọta onwe fe ọnụ ma igbo mala onwe ya ma onye igbo mala onwe ya ma onye igbo chịkọta onwe ya ọnụ rapụgodo anyị onye igbo chịkọta onwe ya ọnụ nchịkọta onwe m ọ na-echịkọta onwe ya ọnụ nwaeke chịkọta onwe ya ọnụ nwaanyị chịkọta onwe ya ọnụ mgbaafọ chịkọta onwe ya ọnụ mgbankwọ chịkọta onwe ya ọnụ anyị chịkọta onwe ya ọnụ anyị dịka igbo ezuoke oke efu na okike anyị igbo ịdị na-eke ife maka na ife igbo bịara n'ụwa o nwere ife ọzọ okike tinyere igbo n'ụwa na-abụrụ ikepụta ife nwere ife ọzọ faji bịa n'ụwa na-abụrụ ịkwụba ụzọ okike iso ụzọ okike okike bụ ị na-ekepụta ife ya ka o ji bụla okike igbo bụ ọkala okike igbo ga na-ekepụta ife ọnyanwa bụ igbo nes and igbo or igbo creative ability is infinite agwụsị agwụsị agwụsị agwụsị ya nke a bụ ịma onwe dịka onye Igbo ịkpa agwa dịka onye Igbo ga-eme Igbo fa bụrụ ụmụ okike na-ekepụta ife ịma onwe na ịkpa agwa dịka onye Igbo ga-ewepụta igbo behavior igbo n'ebe onye Igbo nọ o wee mee ya ọ na-ewepụtazi bụrụ nwa okike ga-enwe infinite creative ability ya bụ igbobility ife ndị a ka anyị ga na-akọwa ka anyị wee ghọta ebe mmiri si baa n'opi ụgbọgọrọ wee mara ebe anyị ga-esi fachie ekenekwa m na ụmụnne m ngozi chukwu ka adaobi afa m a sịkwa m ya dịkwala unu mma tata n'ebe ọbụla ya nọ na kachifuo unu ka ọ dịbakwanụ n'izu ọzọ ka emesịa